AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị abịala ọzọ n'ụbọchị taa dị ka ọ masịrị Chineke ka anyị bụkwara ndị ga-anọkọ ma tụgharịa uche na-eleba anya n'ime ndụ anyị n'ihi ọdịmma nke ezinụlọ anyị ana m enye Chineke otuto ebe ọ dị ukwuu n'ihi na ọ bụ chi nke pụrụ ime ihe niile ọ dịghị ihe gbara Chineke anyagharị ihe ọ bụla kwanụ nke na-erubeghị mgbe ọ ga-eme Chineke anaghị ekwe ka nke ahụ mee ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị otu ihe na-ewute m na mkpụrụ obi m ọ na-agba m anya mmiri ọ bụ ya kpatara m ji na-achọ iwelite isiokwu a n'ụbọchị taa nke na-asị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole onye mụ na ya na-atụgharị uche nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-anọgide na-amaghị izu ruo mgbe ole ọ bụ mgbe ole ka anyị ga-ewedata anya anyị ala lee ma hụ ihe ndị nke kwesịrị ilebara anya karịa idowe anya anyị n'elu ọ bụ ya bụ amamihe nke na-achị n'oge dị ugbu a mmadụ hụ ekwesịrị iji anyị udo lee ya na-akpa agwa dịka a ga-esi na ọ bụ onye ihe kwụpụrụ n'isi ebee ka ntụgharị uche a na-eduga anyị ana m ahụ ihe na-eme n'ezinụlọ dị iche iche ugbu a ọ bụrụ na ọ dabara na nna nke nwere ezinụlọ abụrụla onye gawara ebe nna ya ha gawara nke m makwara na anyị niile ọ dịghị onye ọ bụla nke na-agaghị aga n'ụzọ nna ya ha gara anyị abịaghị n'ụwa otu ugbo onye ọ bụla bịara onwe ya n'ụzọ Chineke si chọọ ya n'ihi nke ahụ anyị agaghị alakwa n'ụzọ nke ọzọ a n'otu ugbo ma ihe m chọrọ ka ị mara bụ ihe ọ bụla nke ị na-eme marakwa na otu ụbọchị a ga-achọ gị aga ahụ gị a ga-achọ m aga ahụ m ya mere echela na ụwa a bụ ebe ihe niile kwụsịrị gịnị kpatara isiokwu a ana m ahụ ụmụ okorobịa anyị n'ụbọchị ndị a ha pụrụ ịbụ ndị a mụrụ atọ anọ ise isii n'otu ezinụlọ ma ngwa ngwa nna nke nwe ezinụlọ gawara ihe niile aghịghasịa nke bụ onye kpọrọ onwe ya onye ọpara abụrụ onye ga-ebu agha megide ezinụlọ ahụ ma ọ bụghị ya nke na-esoje ya ma ọ bụghị ya nke na-esoje ya ọ bụ gịnị na-eme anyị ga-anọgide n'ama izu ruo mgbe ole anyị ọ pụghị ichere onwe anyị uche gị onye Igbo ibe m kedu otu nwatakịrị nwa nwaanyị buru n'afọ ya ọnwa itoolu mụọ ya chie ya ara ga-esi bụrụ onye ga-ebilite imegide nne ya n'ihi na nna ya nwụrụ onye ga-asị nne ya ugbu a ọ bụ mmụọ na-atụ ihe ga-eme n'ezinụlọ a ịgbaruo olu m ma emenyụọ gị anya asị m gị ugbu a na ọ bụ mụnwa ga-atụ ihe ga-eme ọ gaghị ekwe ka ụmụnne ya bịa nso ọ gaghị ekwe ka nwaanyị ṅụrụ mmiri tọgbọ iko ọ bụrụ rịị na ọ dị ihe nwaanyị na di ya kọtara ma ọ bụ na ọ dị ebe ha mara mkpụrụ osisi nwaanyị gaa ịghọrọ otu mkpụrụ osisi ebe ahụ asị ya n'ezie ịma ụkwụ ebe ahụ mmechaa gị ihe taa gaa bụọ ụbọchị pụtara n'ụwa ọnụ o kwesịrị ekwesị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ ga-etinye nne ya n'ọnọdụ anya mmiri ọ bụrụ na ọ na-eleta nna ya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị eme ka nne ya bụrụ onye ga-anọ na ntaramahụhụ nwaanyị nke na-agba mkpe di ya onye di ya hapụworo ọ bụrụ na ọ hụrụ nna ya n'anya ọ bụrụ na o ji nna ya kpọrọ ihe ọ gaghị akpa oke si nne ya abịala ebe a ewe ihe ọ bụla ma ihe a bụ ihe nwaanyị na di ya dọlịtara biko tilata nụrụlata urulata ụmụ ntolobịa ebe anyị chere na ọ bụ ụzọ ụzọ adịghị ya chetakwa na otu ụbọchị gị onwe gị ga-agawa ị ga-ahapụkwa nwaanyị ị ga-ahapụ ụmụ matakwa na ebe a ndị a na-agacha ebe ebe onye ọbụla ga-aga ọ dịghị onye ọnwụ sọ ya mere ka anyị chebara onwe anyị uche kama ịdosasị ezinụlọ mgbe nwoke nwe ezinụlọ na-adịghị ya ihe anyị kwesịrị ime bụ ịchịkọta ezinụlọ anyị kpakọọ ụmụnne anyị ọnụ anyị abụrụ ndị ga na-ekwu otu na-eme otu ngọzi Chineke ga rute anyị ahụ karịa n'ụzọ dị otu a ọ bụrụ na ọ dị ndị okenye nọ gburugburu ndị a ga-abụkwa ndị ga na-agọzi ezinụlọ ahụ n'ihi na ha achọpụtala na udo ahụ nke nna nwe ezinụlọ ji bido ya bụkwa nke dị n'ezinụlọ ahụ ya mere telata rụlata gị onye ndụ dị otu a dị n'ime a na-ama echi ama ọ dịkwa na onye maara ụbọchị chi ga-eji kwu ya ihe tụkwara onye ọzọ ọ bụ ihe a ga-eji wee tụọrọ gị ịlasasị ezinụlọ nna gị n'ihi na ọ dịghị ya ị gawakwa lasasị ezinụlọ nke gị biko ka anyị kpachapụ anya ka anyị ghara ịbụ ndị ga-anọgide n'amaghị izu ruo mgbe o ruru ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị na'ekwentị na 0706 363 7224 0706 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị ka mara n'ịhụnanya chineke dakwasị ndị Seventh Day Adventist Church Choir itu ngwa unu emeela na ọma nke unu nyere anyị gee ozi ọma nke si n'olu nwa chineke onye ọma na-ege m ntị nwa chineke onye ọ ga-adịrị na mma arịrịọ mbụ ka ọ dịrị gị na mma si n'ụbọchị ruo n'ụbọchị na ihe ị kpọrọ ihe gị ga-abụ ihe gị ngọzi chineke ga na-adịrị gị n'iru dịrị gị n'azụ dịrị gị n'aka nri dịrị gị n'aka ekpe dịrị di gị dịrị ụmụ gị dịrị nwunye gị dịrị ihe niile banyere gị n'aha jizọs amen eji m aha onye nwaanyị jizọs na-anabata gị n'ụbọchị dị taa ka anyị na-aga ịtụle uche na isiokwu nke bụ ịkpọ asị n'ihe omume nke ịgbanarị agụụ nke anụ arụ ịkpọasị bụ agụụ anụ arụ mana tutu anyị ekwu okwu a ka anyị onye nwe anyị gwa anyị okwu site n'okwu gị n'aha jizọs bụ onye nwanyị amen ịkpasị ndị nkọwa okwu kọwara ịkpasị dị ka hmm. <laughs> ee ibu iro dị omimi omimi kromi nke mkpọrọmasị na ịhụ iro jupụtara n'ime ya ịhụ iro dị omimi nke jupụtara na mkpọrọmasị na ịhụ iro hmm. marakwa nke ọma na ọ bụ ihe eji ama ndị na-ama Chineke ọ ihe eji ama ndị ha na Chineke na-enwe otu olu ọ ihe eji ama ndị na-enweghị e, e, otuto nke ime mmụọ n'ime ha mana inwe otuto nke ime mmụọ n'ime gị ị gaa na-ebu iro ibu iro na-ahịakwa mmadụ ihe ọma ọ na-egbohia mmadụ ihe ọma ọ na-egbochi ngọzi ọ nwere akụkọ mere n'otu ụbọchị mgbe anyị nọ n'ime obodo nna m onye dina n'ala bụ aja mgbe ọ dị ndụ ya na otu nwunye nna anyị gara na-ahụ iro na-ebu iro ruo ụbọchị ndị nche e, ido obodo ọcha bịara na mpaghara obodo anyị mgbe ha ji bịa ya na nwaanyị a gapụrụ n'ụzọ ha na-achụkwa nta e, laịsensị igwe n'ụbọchị ahụ nwaanyị ya n'ihi na ha abụọ nọ n'iru ọgwa ya sị nwa di m lee dị na ndị nche ịchụ nta laịsensị nọ ebe a ya hapụ ya ha abụọ bụ onye kelee sọni sọni ekele ha mechaa ya gawa ndị ahụ aghọ nna m aka nnata ya ego mgbe ahụ ego ọ na-ebu n'obi ị ga-akwụọ ya ọlachigwa anyị na ego a ya kwụrụ n'ọwa ụgwọ iro ya hụrụ ahụ na ya ga-ahụzi iro ọzọ iji gbanarị ihu iro ịhụ iro na-anapụ mmadụ udo ka obi ihu iro na-akpata obi ọlịlọ mmiri ịhụ iro na-ewezụga inwere onwe onye inwe onwe gị mgbe ị na-ahụ iro ịmara ihu onye onye na-ahụ iro eh, o nwere mmekọrịta na-adịrịrịnụ mmekọrịta ọhụ gịnị ndị bekee na-akpọ ya eh, eletrikal transmission ị na-abịa gị onye iro ga na-abịa sọmtị na-agwa gị n'ime si na onye iro ya bịara agwakwa onye iro na onye iro ya bịara <laughs> mgbe ahụ unu abụọ na-aga ee echiche ọjọọ abịa abịa gị n'ime ka ọzọ asị gị na na ịfụchi ihu gwakwa onye ka ọzọ na ọfụchi ihu agwa onye ka ọzọ ekwerela ya ekele agwakwa gị ekwerela ya ekele unu abụọ ha gafere unu gafee mgbe ya gafere obi ọlịlọ mmiri abịa alọ gị waa ajịrịja ọka ebie gị tụọ emetara mmadụ <laughs> o nweghị ihe dị ka ibi ndụ na-enweghị iro chai onweghị ihe tọkara ya onweghị ihe tọkara ya ị ga-anata mmadụ ihe ọma onweghị ihe ị ga-arịọ dị na ị ga-arịọta ị ga na-arịọta ihe ị na-arịọ ị ga na-achọta ihe ị na-achọ ị ga na-akụ aka ụzọ a na-emepe ma ọ bụrụ na ebuli adịghị ebuli iro ebe ị na-arụ ọrụ ebuli iro n'ezinụlọ ebuli iro onye dị ebuli iro onye nwaanyị mezie ebukwala iro ọzọ ibu iro ibu iro ibu iro na-emechiri mmadụ ọnụ ama o nwerela ndị buru iro n'ezinụlọ ha aga n'ama ụmụ ha ya egwere ebumiro ọpọchuniti niile ha hụrụ ha ga-enye ụmụnne ha ka ha soro ha baa ọgaranya ha sị na ha ga-enye ha n'ihi iro kwụsị ịgwa ụmụ gị ekwerela onye ekele ezizi ọjọọ kwụsị ịkpụọ ezinụlọ gị sị ha kpọọ onye asị ọwa ezizi ọjọọ kwụsị ịpụ ịkwali ndị mmadụ ka ha hụtara gị iro ọha ezizi ọjọọ ịchọrọ ịhụ iro ga-ahụ iro n'aka bọta ahụla n'iro ahụla iro mana adụrụla mmadụ ga dọkpuru mmadụ ee ma ịhụghị iro mụ na ya ga-akọ ọwụ okwu ọjọọ ọ agwa ọjọọ emela ya n'ihi na ọ dị mma ndụmọdụ onye nwe anyị wụ gbanarị ọchịchị anụ ahụ gbuo iro egbuo n'ihi na iro na-egbu mmadụ ma igbuwe ibu iro ibu iro egbuo gị ibu iro o nwere ndị na-ebuchi iro ndị ngwa anyị si na ibu iro a na-eru n'ọnwụ mana o nwere ndị ndị iro na-atọ ụtọ iro abụchi iro akasi iro iro egbu ah! iro ndị iro ndị n'ụlọ <laughs> ụlọ ka njọ iro iro <laughs> ndị igbo ahụrụ m unu n'anya unu na-eji ihe na-eme agụ aha anụbekwana m iro ọma ee mana a na-agụ mmadụ ihe ọma ọ bụrụ na iro enwee ka ọma iro bụ n'ihe ọjọọ gbanarị n'iro iro akazi gbanarị ya iro abụ uchi gbanarị ya iro dị n'ụlọ gbanarị ya n'ebe mmechi okwu m onye na agba na-arị ihu iro na-emepere onwe ya ụzọ ịga taa gị na nwanne gị emezie imepere ụzọ ịgụghela <laughs> ụzọ ụzọ ihe ọma ụzọ ọganiru ụzọ ngọzi ụzọ otuto ụzọ ịma mma ọya ka imepere onwe ọzọ ọzọ eze ya ọya ka imepere mgbe meperela ya ị ga-eji anya gị hụ na ndị gbara gị gburugburu ri bụ ndị na-akpaghala oke site n'ibu iro ha niile ga-ala achịcha ihe ọma ndị kwesịrị inweta gị nweta ya nwa chineke ibu iro pụrụ ime gị gọnarị mmadụ agọnarịkwara mmadụ site iro ibu iro ga-eme gị gị mee ka rait duru mmadụ edina ya ya ejikwala iro gị akpasị mmadụ agwa ọjọọ ejikwala iro gị emeghide mmadụ ejikwala iro gị emeso mmadụ ọ na-akpata ihe ọjọọ n'ọdịnihu ị nwere ike iji iro megide onye na-arụ ọrụ n'ụkwụ lọrọ ala mana ị maara si na onye ahụ ụkwụ lọrọ ala taa ga-abụ otu n'ime ndị ga-arịta anyị ga-echi ịmapara hapụ iro i hate this girl akpọrọ ah, m ya asị akpọrọ m onye asị akpọrọ m nwoke asị akpọrọ m anyị asị ndị a bụ ndị ga-arịta anyị gị kwụsị ibu iro ha mehie gị gbaghara ha n'ihi na ha ji dereta me benefit gị ọsọ agbala <laughs> ụbọchị ndị a bụ ụbọchị a na-asị ụmụ azụrụ na skuulu na-azụgharị mmadụ ọtụtụ ndị na emekwa kwarịta me benefit ha ka o nwee ike bara ha uru emechi ụmụ ahụ ị e zụrụ onwe onye na-eleta gị ebe ị na-arụkwa n'ọrụ ndị ga-eleta gị kwụọ gị penshọn gị imejọsịrị ha penshọn ejide gị jide penshọn gata n'iro penshọn ejide gị gata n'iro ịma na ihe ahụ ị kụrụ na ịghọrọla mezie akụkụ niile ndị na-atụ ilu igbo si ehi mmemme ipi mmemme ọdụ ma e were mpi ya ṅụọ mmanya ewere ọdụ ya gbaa egwu igbo bụ igbo ọ bụ arịrịọ m taa ka onye nwe anyị were okwu ya mee ka ịhụnanya laghachitacha n'ezinụlọ anyị onye site nri nwanne ya erie onye hụta anụ n'ọkụ ya na nwanne ya ata onye nweta nkwụ ya na nwanne ya ajụọ ya ịhụnanya na ịdị n'otu adị atụ atụmatụ otu ndị na-aba uru na ezinụlọ ga-esi baa uru ezinụlọ ndị nwere ọganihu na-eme ihe ndị a mana ezinụlọ mkpọrọ masị dị ihe ị ga na-ahụ bụ nkọrọmọnụ ịtọ ọchị ikwe emo ị hụkwarachi ka ọ dị ọ na-aṅụzi gufu ọ ga na-aṅụ gufu ga na-aga n'ihu gufu ga-ata ya ata guf onye na-achị ọchị taa o nwere ike ruo echi ya agbanwee ọ nọ na-adịgharịa no condition is permanent biko ohere ndụ a Chineke nyere gị o nyere ya mụ na gị abụọ ka anyị were ya biere ya ndụ ka ịhụnanya na ịchịkọta mmadụ na n'ịhụnanya n'ebe a hụrụ n'anya n'ebe ụmụnne dị n'otu n'ebe mmechi okwu akwụkwọ nsọ si nọ ebe a ka chineke na-enye ngọzi iwu arịọ m ka ị na-agbasa udo na-achọ ya ka chineke nye ngọzi iwu n'ebe ị nọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na amara nke kraịst ka anyị ji na-ekele onye mgbasa ozi grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka ịhụnanya chineke nọnyere gị ka amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gbalịa akọrọ na ekwentị onye ọma na-ege na 0706 363 7224 0706 363 7224 ohere ọma ka anyị ji na-ekele nwanne anyị nwoke aja onye na-akpọtụrụ anyị site na Anambra anyị na-asị ka mara Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụ nwanne anyị nwoke egbu onye nọ na ọha ọfịa anyị ma na ịhụnanya Chineke ga-anọnyere gị anyị ma na udo Chineke ga-achị site na ịnọ na ọha ọfịa ekpere anyị bụ ka Chineke nọnyere gị na ezinụlọ gị ka anyị were otu aka kelee nwanne anyị nwoke Evaratus Ogbu onye nọ na Taraba steeti ekpere anyị bụ ka chineke na-enye gị na ezinụlọ gị ogologo ndụ na ahụ isi ike ọ bụ nwanne anyị nwoke anya ogu onye na-akpọtụrụ anyị sisa na makọdị anyị na-arịọ ka udo chineke chia n'ime ezinụlọ gị anyị na-arịọ ka chineke nye gị na ezinụlọ gị ahụ udo ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs ọ bụrụ na ị kpọtụbere anyị onye ọma na-ege ntị gbalịa kpọtụrụ anyị mgbe ị ga-ige ozi ọma nke taa na www.awr.org chekwụta itinye asụsụ Igbo arrg gị tinye asụsụ Igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo